ụmụnne n'ime Chineke. Ka udo nke Chineke nke kachasị udo niile dị n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwa anyị. Abụ m ezi nwanne unu nwoke Obichukwu Tony Eberechukwu ọ bụkwasị n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akara ndị baptizm Missionary Association taa ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ka Chineke gozie ndị ọrụ ụbọchị nketa dịla anyị ngozi pụrụ iche na amara ya Ka okwu ya gbaa anyị ume dị ụkwana na ndụ ebighị ebi n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị. Na anyị gaa n'iru n'ụbọchị nke taa, anyị ga-eleba anya n'akwụkwọ oziọma dịka Mak dere oziọma Mak isi nke ise ya agụ amaokwu nke iri abụọ na ise wee ruo na amaokwu nke iri atọ na anọ Mak 5:25-34 ọ sị otu nwanyị nke nwere olulu ọbara arọ iri na abụọ, nke hụkwara hụkarịrị ọtụtụ ahụ n'aka ọtụtụ dibịa, mefusie ihe niile o nwere, ma ọ baghị ya uru ọbụla kama ọ jọkarịrị ya njọ. Ebe ọ nọrọ ihe niile banyere Jizọs, o wee bịa n'azụ ya n'etiti igwe mmadụ ahụ, wee metụ iwe ya aka, n'ihi na ọ na-asị, “Ọ bụrụ na emetụ m naanị uwe ya aka, a ga-azọpụta m.” Ngwa ngwa, isi ọbara ya kọsịa, owe wee mara na arụ ya na-emere ka ya dị ike n'ajọ ọrịa ahụ ngwa ngwa ebe jizọs mazuru ihe niile nke na-esi n'ime ya mara na ike na-esi n'ime ya pụta apụworị ọ na n'igwe mmadụ ahụ wee sị onye metụrụ uwe m aka ndị na-eso ụzọ ya wee sị ya ihu uwe igwe mmadụ ka a na-akpagbu gị ị na-asịkwa onye metụrụ gị aka o wee lee anya gburugburu ka ọ hụrụ nwanyị nke mere ihe ma nwanyị ahụ ebe ọ matara ihe emere ya rịị ọ egwu makwa jigijigi bịa daa n'iru ya gwa ya eziokwu niile ma ọ sịrị ya nwa m nwanyị okwukwe gị azọpụtawo gị laa n'udo si na ajọ ọrịa gị nwee arụ dị ike ka Chineke gọzie okwu ya n'ime anyị n'ụbọchị nke taa nyekwana anyị nghọta na amamihe pụrụ iche ngozie nke dị mgbanwe dịkwasị anyị n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị anyị na ịga n'elu n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi akụkọ ga-abụ otu mmetụ aka nke ihe ịrịba ama otu mmetụ aka nke ihe ịrịba ama ya isi aka anyị n'ụbọchị nke taa. Ọtụtụ ndị mmadụ na-agazi achọzi ihe ịrịba ama n'ebe dị iche iche n'ebe zogasịrị ezo wee werezie maka wee na-amakwụzi n'ọnya ndị mgbaasị na ndị ihe ndị na-agwa ha nke ha chọrọ ịnụ na ndị nke na-erikwuzi ego ha ụfọdụ ya si ga-eweta nkacha ife ọcha kechi ya n'isi gị kee nke a n'aka tinye nke a n'okpuru kanye nke a n'ire ṅụọ mmiri nke a tee mmanụ nke a ịkụzi ihe dị iche iche ma gịnị na a na-achọzi ihe ịrịba ama ihe ndị na-emezi ihe ịrịba ama wee juzie ebe niile dị iche iche ndị na n'ugwu ndị eje na ndịda ndị eje na mmiri ndị ejegasị ihe ndị a niile ike adịghị na ha ha na-achọ ike n'ebe ike na-adịghị mma Ike kachasị ike niile bụ ike dị n'aha Jizọs. N'ihi na Akwụkwọ Nsọ mere ka anyị mara sị na ọ dịghị aha ọ bụla nke e nyere iji weje azọpụta mmadụ na-abụghị aha Jizọs Kraịst na akwụkwọ ọlụ ndị ozi isi nke anọ amaokwu nke iri na abụọ aha ọbụla n'eluigwe ma ụwa ha chere ndị bụ ihe fesa aha Jizọs Kraịst aha na-enye ihe ịrịba ama aha a na-azọpụta aha na-eme ka mmadụ pụọ n'uru aha jizọs na-eme ka nwere onwe dị n'ebe ọbụla nwaanyị oruru ọbara ebe anyị gụpụtara agago ebe dị iche iche dịka akwụkwọ nsọ si wee kwu ọgago dibia dibịa gaa nke nta gaa nke ọma gaa nke n'ọmaghị gaa nke ndị enyi n'ikwu na na ndị ezinụlọ tụtara ịrụ a na-aga na awụfusi ego, o ego ma ọ bọtaghị uru ọbụla bụla, kamarị na ọ karịrị njọ. Ọnọdụ ruru nke etu a a na akpa ọ na ị na akpa ị na-awụ na-akpa mpụ, a na eme ka ọ dị mma ọ na akarịsị njọ. Maka na gịnị? maka na a hapụrụ onye ahụ nwere ike niile onye ahụ sisi bịakwute m bụ ndị buworo ibu dị arọ na ya pụrụ ime ka ibu ha dị mfe na ya pụrụ izi ibu ahụ anyị hapụzie na-achọzi enyemaka n'ebe enyemaka na-adịghị na-achọzi ihe ịrịba ama n'ebe ihe ịrịba ama na-adịghị na-achọzi nghọta ebe nghọta na-adịghị achọkwụzi amamihe bịa amamihe na-adịghị ihe ndị a niile na-eweta ubi ịlọ mmiri ọ na-eweta mfu ọ na-eweta ụjọ ọ na-eweta ọnwụ ma jizọs kraịst kwuru ihe ndị a niile bụ atọmata ekwensu iji wee mee gịnị igbuo wee laa n'iyi ma jizọs sịrị abịara nke ha nwee ndụ webiga ya oke mgbe nwaanyị a nụrụ dị gị isi anụ n'ụbọchị nke taa mgbe ọ nụrụ maka jizọs o kpebie n'obi ya dị gị ya ekpebie n'ụbọchị nke taa wee bilie wee jewe ọbụna dị na gbata ihe niile dịrị n'ụzọ ya olee ihe ndị a niile anya kama o zọwara ụzọ ya n'igwe mmadụ wee si na ọ bụ na naanị na ya emeta emetụ onye uwe jizọs aka na a ga-azọpụta ya ọ sịghị na ya ya eji makụ ya maka onweghị ike ọ sịghị na ya eji gwụrụ n'ihu ya ọ sịghị na ya eji daa ya ọma ọ sịkwa anyị na ya eji igudosi enye ike dịka osi si kwesị n'ihi na nwaanyị enweghị ike ka anyị gbalịsie ike ka na-emetụta naanị onye ewe ya aka okwukwe okwu nwaanyị dị egwu ị nwere okwukwe na jizọs ga-azọpụta gị ị nwere okwukwe na mkpagbu gị ga-abịa n'isi njedebe ị nwere okwukwe na sọ naanị nkwenyere nke ikwenye n'ime kraịst jizọs ga-eweta ọnọdụ gị a n'isi njedebe otu mmetụ aka ụbọchị nke ga-azọpụta gị otu mmetụ aka na mkpebi n'ụbọchị nke ga-eme ka mgbanwe pụrụ dị na ndụ gị mata na ikpebie chineke ga-emere ya amara dịka o mere nwaanyị a nwaanyị a wee bụrụ n'okwudo siri ike n'ihi na ọnụgo ihe ukwu nke jizọs na-eme enugwu akwụkwọ Jizọs n'ebe dị iche iche mana ekwenyebeghị dị ka ekwesị na wee kwesị n'ụbọchị nketa ikwe ị ga-afụ mgbanwe pụrụ iche ị ga-afụ nzọpụta pụrụ iche ị ga-afụkwanye ọganihu pụrụ iche otu mmetụ aka ga-eme ka ị pụọ n'uru ga-eme ka ị dee afa gị n'akwụkwọ nke kraịst n'akwụkwọ nke ndụ bilite n'ebe ọbụla ya n'ogede ugbu a makụọ jizọs nara okwu ya jidesie ya ike n'ihi na onye kwenye na a na-azọpụta ya n'ebe na-azụ ahịa ahịa ya na-aga n'elu amụghị nwa ọya dekere nwaanyị a a sị arọ iri na abụọ ka a na-atụnye ego na-awụfu mana o nwetaghị ọsịsa o nwetaghị ihe ọ na-achọ o nwetaghị ike kama ọ na-akarịsị njọ amaghị nke ọnọdụ gị si karịa njọ were n'ụbọchị nkịta nke na-elezi anya na-ajụzi Chineke Chineke nọ ya bịaruo nso ukete ya nso ị ga nọ n'ụbọchị nkịta ị ga-amata na okwu Chineke adịghị ada n'ala were obi gị niile wee ya were ike gị niile wee ya were okwukwe niile wee ya ọ ga-emere gị ebere dịka okwu ya si wee dị ọ ga-azọpụta gị debe afa gị n'akwụkwọ nke nda kagbuo afa gị n'akwụkwọ nke ọnwụ n'ihi na ndị nke bịakwutere enyi ọ dịghị agharịpụ ha ma ọ dị ọ chọkwana ọnwụ nwunye nke mmehie ka m chọrọ ka onye mmehie si na mmehie pụta, bụrụ onye ezi omume. Kpebie ya n'ụbọchị taa sọ naanị gị na Jizọs. onwe ihe ọzọ ya ga ya. Ya fụta ihe ndị a niile nke enyere gị, nke iji were kemgbe kemgbe arọ gara aga, kemgbe arọ niile nke na enwetaghị gị nzọpụta. Makụọ Jizọs. ka ekpere chineke onye pụrụ ime ihe niile chukwu nke na-aza ekpere lee ndị origo ndị a ndị isi ndị nke na-arụ okwu gị onye nwe mere ha ebere n'aha jizọs ndị nke na-anapụta jizọs dịka onye nwe ha na nzọpụta ka gbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ ka mmetụ naanị otu mmetụ aka ha nke ụbọchị taa wetara ha mgbanwe nke pụrụ iche wetara ha ndụ wetara ha ịga n'iru wetara ha udo na ọgwụgwọ nsọ pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme onye nwanyị ka gbafa n'akwụkwọ nke ọnwụ debata n'akwụkwọ nke ndụ mere amara dịka otu okwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme mata nọ n'olu ya na-abịara site n'ụlọ ndị Life Word Radio Ministry unu nwee akụkọ mgba ma ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08132900111 maọbụkwa na 0805671 9493 ka udo nke chineke nke kachasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen